otu mgbe otu nwoke nwere ụmụ abụọ otu n'ime ha nke nta gwa nna ya sị nna m kewapụtara m akụ nke ruru m nna ya wee kee akụ ya wee nye ya nke ruru ya ọtụtụ oge agasịghị nwa okorobịa ahụ wee were akụ a gaa obodo dị anya ebe ahụ ka o mebisiri akụ ndị a na ịnọ ndụ na-abaghị n'ihe o mefusiri ego ya na ịkpụ akwa dị mma na ịgba obere ego na ịkpọ ụmụ nwaanyị na ịṅụ mmanya o mere ọtụtụ ihe ọjọọ ọzọ dị iche iche mgbe o mefusịrị ego ndị a oke nwụdara n'obodo ahụ o wee baa n'ogbenye n'ihi nke a o wee gakwa otu agadi nwoke n'obodo ahụ nwoke a zigara ya n'ubi ya ka ọ zụọrọ ya ezi nke a mere ka ihe na-eme ya nke ukwuu agụ gụrụ ya rie nne ọ chọọ iri ihe a na-enye ezi ma ọ dịghị onye nyere ya Mgbe o chere ochiche n'onwe ya, o wee sị, n'ụlọ nna m ọtụtụ ndị ọlụ dị. Ha nwere nri oriri otu ha chọrọ ma lee ugbu a anọ m n'agụ. Aga m alaghachikwute nna m. Aga m asị ya nna emehiewo m megide Chineke ma n'iru gị. Ekwesịkwaghị m ka ịkpọ m nwa gị ọzọ were m dịka otu n'ime ndị ọrụ gị. Ya wee rapụ obodo dị anya ahụ ịlaghachikwute nna ya. mgbe ọ nọrọ n'ebe dị anya nna e wee hụ ya mere ya ebere o wee gbapụ ịga izute ya tie mkpu si, nwa m alọta nwa m alọta o wee ma kọọ ya aka ịlọla nwa m eh, ndewo eh, oh. ah. nwa ya wee gwa ya sị nna m m mmegide chineke megidekwa gị ekwesịkwa m ịbụ nwa gị ọzọ ma nna ya wee gwa ndị ọrụ niile dị n'ụlọ gaa na wetakwa kachasị mma bịa yiwe nwa m tinye ya mgbaaka na nwa aka ya tinyekwa ya agbaga n'ukwu. n'ụkwụ weta oke ehi gbara agbaba bịa gbue na-eme mmeri ka anyị na-aṅụrị ọṅụ ọ dị ka nwa m nwụrụ anwụ mbụ ma ugbu ọ dị ndụ ọzọ o furu efu mbụ ma ugbu a chọtawe ya ha niile wee ṅụrịa na oke mmeri jizọs kraịst kọrọ akụkọ a igosi anyị otu chineke si hụ anyị n'anya ọ chọrọ ka anyị ndị mmehie laghachikwute ya anyị niile dịka nwatakịrị a kọrọ akụkọ ya anyị niile akpafuo n'ụzọ nke aka anyị ọ bụ ezie na anyị bụ ndị mmehie ma Chineke hụrụ anyị n'anya mgbe nwatakịrị ọjọọ a chegharịrị laghachikwute nna ya nna ya nara ya n'obi ọma otu aka ahụ Chineke chọrọ ka anyị laghachikwute ya n'ihi nke a ka o zitere ọkpara ya bụ Jizọs Kraịst ịzọpụta anyị Jizọs nwụrụ n'elu obe n'ihi mmehie anyị chineke ga-agbaghara anyị mmehie anyị n'ihi kraịst ebuwo njọ anyị ọ bụrụ na anyị esi na mmehie anyị chegharịa chineke ga-agbaghara anyị ọ bụrụ na ị chọrọ ka chineke gbaghara gị njọ gị ị ga-agwa ya okwu otu a chineke nna m abụ m onye mmehie ma ekwerewo m na jizọs kraịst nwụrụ ọnwụ ibupụ mmehie m ugbu esiwo m n'ụzọ ọjọọ m niile chegharịa aga m esogide naanị gị achọrọ m ịbụ nwa gị n'ezie ka ị bụrụkwa nna m N'aha Jizọs Kraịst ọkpara Chineke amen